chi efogo ewo ọ zụrụ ụmụ ogbenye anyị nọ n'obi gị ka nye gị ekele ka abụnye gị mba otuto onye kwesịrị ntụkwasị obi jizọs o anyị abịawo chineke nna anyị abịawo ụmụ ga abịawo anyị abịawo chineke nna making ọzọ unu bụ ihe nna nwuo o Jehova nsọ onye na-enweghị mgbanwe ọnụ o

o were nwayọọ chawa ozigbo ozigbo gee a ihe Chukwu dere na ndụ ma gbara ụwa gharị I've got you. ga-ebulie gị ọ gabagharị mgbe a ga-ebulite gị n'oche ọ gabagharị mgbe ọkwa gị ga-agbago ga feel fọm tupu ọfụga gị maka na ịdị special nwa chineke ṅụrie ọṅụ chineke ga-eme gị otu a ka ọ dị ọ gaghị aga egogo ihe tupu ihe oji echewo ya